Were okwu ụtọ nke na-aba n'isi gwa ndị ịhụrụ hụrụ n'anya na ịhụka ha n'anya site na igotere ha ihe onyinye nke sitere na ọlaobi.com — ma ọ bụ n'emume Valentine o, ma ọ bụ n'ekeresimesi o, ụbọchị ndị nne, ụbọchị ndị nna ma ọ bụgodị n'ụbọchị ncheta ọmụmụ, ọlaobi.com nwere ọtụtụ ihe onyinye bụ ịgba nke ị nwere ike iji gosipụta onye ahụ ịhụrụ n'anya na ịhụka ya n'anya site n'ịsụrụ ya asụsụ nke ịhụnanya. Ee. Ọla ndị anyị nwere na ọlaobi.com nwere ọtụtụ abụ ụtọ nke e ji asụsụ Igbo dee ya na aha ụtọ Igbo nke ya na ha na-eso abịakọ ọnụ, nke bụ na onye ọbụla i nyere ya bụ ihe onyinye ga-ama n'ezie n'ezie na ịhụka ya n'anya ma hụbiga ya n'anya oke. Ee, e nwere narị kwuru narị ọtụtụ ihe onyinye na ọtụtụ abụ ụtọ nke ị nwere ike isi na ya họrọ nke ga adịghị obi mma ma dịkwa onye bụ onye oge mma n'obi. Anyị ma ọ bụghị onye ọbụla nwere iri ụtọ anyị mana ọ bụghị onye ọbụla maara ka esi ekwu okwu ụtọ mana nke bụ eziokwu bụ na onye ọbụla nwere ike site na www.olaobi.com gwa onye ọ hụrụ n'anya na ọ hụka ya n'anya n'ụzọ ga-eme ka onye ahụ na-enwe obi aṅụrị kedu ihe ị ga-eme ugbu a were ọsọ were ije gaba na www.olaobi.com taa ka ị gwa onye ahụ ị hụrụ n'anya na ọ bụ ọdịgị n'obi site na igotere ya ihe onyinye nke sitere na ọlaobi gmail.com. ndewonu ndewonu ụmụnne m ndị igbo ndewonu ndị igbo nke m ọ mụ na my analog tendencies so anyị na-akpakwa aka na-akpakwa aka ka malụ ka ife nwaanyị ji alụ ọlụ si alụ ọlụ ndewo na ụmụnne m ebe unu anọ na ebe onye ọbụla anọ na ngọzi ka na-ekenekwu unu a sịkwa m ya dịkwala anyị niile mma n'ofu n'ofu tata bụ ụbọchị nkwụ ehe tata bụ nkwụ a sị m ka nkwupụtakwala anyị niile ife ọma n'ebe niile anyị nọ ama m na ụfọdụ anabago ụfọdụ ee eh, chika na-efolufe efolu n'ebe mụnwa nọ na uk tata ka oge anyị gbanwelu oge anyị chighala azụ ee eh, by o ofu awa otu elekere wee chighaa azụ nke a pụtazi na anyị na ndị biafra biafra time bụzi ofu awa ka ojizi ofu elekere ka o wee karịzie anyị nwa ya bụ na ifugo ka ụwa si adị nke a bụ ije nwa bekee maka na oge bụ oge mana ọka nwa bekee si chia na mgbe mgbosibulu gboo oge fa bụ ndị ọlụ ugbo oge ụmụazị na-eje enyelụ aka n'ọlụ ugbo oge afụ ka ka famili ya etu a ka ụmụaka wee nwee ike ka e wee nwekwa na ohere na ụmụaka gbasaa akwụkwọ fee enyelu nne na nna aka n'ọlụ ugbo maka ifi ọlụ ugbo e wee weghachi winta na-abịa etu a mgbe oyi fa na-eji atụ fe ghachi aka elekere azụ otu awa ka fa wee nwekwa ike inwe ife otu awa maka na abanye n'oge oyi ọchịchị na-abịakarị maka ifie e, ka ụmụ akwụkwọ gbasaa akwụkwọ faya ejee n'ọlụ ugbo nyelụ nne na nna aka ka e wee nwee ike nweta enyemaka ụmụaka tupu ọchịchị ya gbaa fa wee weghachi elekere azụ otu awa ife niile na nke nwa bekee akwụrọ kpọmkwem ka o si kwụrụ na eke na oye na na nkwọ nke ndị igbo nwa bekee na emeghali oge ka ọ wee nwee ike wee dịlị ya mma n'ifi etu ebe nke nyanwa si wee dị maka na fa bụ ndị oyi na-atụ na ọdafia arụ ruo bido ọchịchị a gbachikọta fa wee na-agbanwe ife dị iche iche etu a ọ dịkwa n'ọgụ arọ nwa bekee a na-agbanwekwu etu a ka o wee nwee ike inyelụfe aka wee mepụta ifefe a etu a ka ọ dịkwanụ elekere eji agụ eji agụ oge maka na ịbịa n'obodo m nọ ọbụrụ ịbịa na UK ọbụrụ ofu oge ka London nwelụ ọbụkwarọ n'oge afọ ka Manchester nwelụ ọbụkwarọ n'oge afọ ka Liverpool nwelụ oge fa niile dịsi iche iche nke a pụtara na ị nwere ike ịbịa na lọndọn ọ na-akụ olu gị elekere iri na abụọ n'efifie mana ije ife dịka manchesta ọ na akụlụ gị la ife ọzọ ife dịka tu nke efifie ma mgbe falụsilụ ụgbọ oloko ndị igbo na ife ndị igbo na-akpọ ụgbọ oloko nke bụ tren ka e wee kafa wee fụ na oge ụgbọ oloko a ji aga na-adabalụ mmadụ niile fanụ kwọlịa nnukwu agha ọ bụrụ ife nọkata mee fa wee sị ka fa chịkọta oge fa niile ọnụ ka fa oge nke ndị london nke a na-akpọ greenwich mean time fa wee chịkọta oge niile ọnụ under greenwich mean time o wee bụrụzie anya bụ oge a na-eyi ndị ndị nwa bekee na na uk na na-ejizi alụ ọlụ ọ ga-abụ ịrapụ iwere ụgbọ oloko rapụ ife dịka london ọ sị na oge elute manchester e, elekere abụọ n'efife ọ rapụ london olute manchester ọbụla elekere abụọ ọbụkwala elekere abụọ afọ ka ọ na-akụkwa na london ka onye ọbụla wee nwee ike ịbata n'ụgbọ oloko etu a ka fasi wee na-agbanwe si ogefa ka ọ wee na-abalụfa ekene dịla unu mana onye m na-ebunye ụkpa ekene tata bụ asị m ka m malite n'ikene ọhamadike onye ndu nnamdị Kanu maka ime ka ozi nke alụta ya arụ tata o nwere ike ịgbagwoju ndị mmadụ anya kedu ife m ji enye ya ekene na o melu ka ozi nke alụta ya arụ taa maka na ọ bụ nnukwu mmụọ n'ebe mụnwa nọ nnukwu mmụọ na obele mmụọ ada agba ọ bụrụ na nyanwa silụ n'oge ezite ozi nke nyanwa tata ya bụ na mụnwa ya ejee pịa onwe m ka ọgọdọ zoo n'okpuru akwa nnukwu mmụọ gbachachachachasịa tata echi mụnwa apụtazịa mana nyanwa wee site na nyanwa ga-abịa zie ozi nke nyanwa ụnyaa nke bụ tata bụ nke bụ afọ bụrụkwanụ satọde ịfụrụ ya n'ugwu bụ nkwanye nkwanye wee na-asị ka anyị nyekwu ya ugwu elu ya maka na ọnya melụ anyị wee na-anọkọta ekeneọmanụ ọmanụ tata anyị ka na-ekilikwa ọnwa okike n'etu anyị si wee na-akọ ife ozi anyị tata bụ eze chitaoke eze maka na ama m na a na-ekwu okike ọ na-agbagwoju ndị be anyị anya maka na anyị nwere chi ukwu mana ife niile nwelu mmalite o nwere ebe okike eji bido mana tupu m gaba n'iru ịkọ maka okike a ka m bugodo obele abụ abụ nke m na-enye onye ndu ọhamadike maka na ozi nke ozi siri. em um, na etu osikpa agwa dịkwanụ m mma n'obi wee sị na nke a baa abụ ndị mbụ na ndị egede na-ezite maka na ife sikata ike sikata ike ọ bụrụ ebe a na-enebe anya na ife ga-esi dị mma ọ bụrụkwa na onye a na-enebe anya na ọ ga-ewepụta nzọpụta ọ bụrụ ebe a na-enebe anya ka nzọpụta si abịa ka maka ọjọ anyị ga-akwado nke anyị maka na etu anyị si fụ akịta onwere onye ọzọ bụ ọnụ ụmụ anyị bụ ndị igbo ma anyị bụ ndị ndị ofesi ndị nọ na ndị obodo anyị nọ n'ime ya kpọrọ south south east na south whatever anyị anyị biafra maka na mụnwa na onwe m so na ndị kweta na ya bụ biafra na ọ ga-abala anyị abụ nke a wee bụrụ nke a bụ akụkọ mana m ama nke akụkọ ya tata nzomalizo nzomalizo okoligwe nzomalizo nke a bụ nnukwu akụkọ ndị mbụ na ndị egede debelụ mgbe ife dị njọ rinne ofu onye ndu wee pụta onye a na-ede onye ede na onye na-enebara anya ebe a na-enebere anya ee eh, mgbe ndị obodo chọrọ ka anya bụ onye ndu mapụta fa abụba abụọ okoliigwe okolo si n'eluigwe anyị bụ ụmụ ife anyị bụ ụmụ igwe anyị bụ ụmụ amadi ọhanani egwu onye nzọpụta bụ onye ndu a bụ okoligwe maka na ọ bụ okoligwe ọ bụ nwa amadi ah, ọha. okoligwe okoligwe nzomalizo nzomalizo okoligwe nzomalizo okoligwe okoligwe nzomalizo nzomalizo okoligwe nzomalizo gbata ọsọ n'agha esu nzomalizo nzomalizo okoligwe nzomalizo nzomalizo nzomalizo okoligwe nzomalizo nzomalizo nzomalizo okoligwe nzomalizo okoligwe okoligwe nzomalizo nzomalizo okoligwe nzomalizo okoligwe okoligwe nzomalizo nzomalizo okoligwe nzomalizo gbata ọsọ na-agha esuo nzomalizo nzomalizo okoligwe nzomalizo nzomalizo nzomalizo okoligwe nzomalizo nzomalizo nzomalizo okoligwe nzomalizo nzomalizo okoligwe nzomalizo gbata ọsọ n'agha esuwo nzomalizo nzomalizo okoligwe nzomalizo okoligwe okoligwe nzomalizo nzomalizo okoligwe nzomalizo Okoligwe Okoligwe nzomalizo nzomalizo Okoligwe nzọmalizọ gbata ọsọ na-agha esuwo nzomalizo nzomalizo Okoligwe nzọmalizọ gbata ọsọ na-agha esuwo nzomalizo nzọmalizọ Okoligwe nzọmalizọ nzọmalizọ nzomalizo Okoligwe nzomalizo. nzọmaliza nzọmaliza ọkọligwe nzọmaliza ehe tata ka anyị na-abanye iwuli okike etu okike si bido etu anyị si malụ na ndị Igbo bụ ndị mbụ ụmụ ọkpụ na ụmụ egede tata ka anyị ga-abazi na ịtọsasị na nghọta nke ndị igbo etu okike si dị maka na ndị mbịambịa bịara nye anyị okike nke fa ọmakakwo na anyị ma maka nke onye ọzọ mana ọ dịkwa mmalị karịsịa ka anyị malụ maka okike nke anyị maka na onye na-amara ọnwụ ya onye na-amara ebe o si bịa a na-ebufe ya nwanne ya nwa na-amara nne onye ọbụla atụli aka ọ na-esi ana na na onye ya bụ na ọ dịkwa nwa onwero ife amamife niile nwata mala onwe gị bụ ịmụ onye bụ mala ebe isi mala ụwa gị nke a tata ka anyị na-ebudata ụwa ndị Igbo maka na ije anyị niile na mmalite arọ anyị nọ na ndị Igbo na mmụọ anyị na-atụsa ndụ ndị Igbo na mmụọ anyị wee tụsagidie bata na mmadụ teghete nke ite naanị wee bata naanị mgbe anyị lụrụ naanị mgbe a ka anyị bidoro ndụ mgbe a ka anyị batalụ n'ụwa ka anyị lutelu n'elu anyị n'ọnwa nke abụọ ọnwa nke ili ili eligo ọnwa nke ili ka anyị nọ na ya kịta ọtụtụ ndị dibịa ma ife ile bụ tata ka anyị na-atụsasịzi etu okike anyị si wee malite dịka etu anyị si na-ekwu na mbụ okike bụ ife bido na mbụ mana etu ndị ọkpụ na egede si bido ya bụ ezimozi fasị nne m igwe gwalụmagwa nna m igwe gwalụmagwa si m mejena na ite alụsị ife na-eme n'abalị nọ nne m igwe gwalụmagwa nna m igwe gwalụmagwa si m mejena na ite alụsị ife na-eme n'abalị nọ o ya oo ya ife emego na aba ịnọ ife emego na aba nịnọ ife emego na aba ịnọ ife emego na aba ịnọ nke a bụ mmalite okike ndị Igbo okike bidolu na nne m igwe na mgbawa nke ọ anyị na-ekwu na mbụ na-ekwu maka eke eke eke ata ata ka anyị na-asị ekene dịla eke na ọ melụ ka anyị fụ okike eke melụ ka anyị were anya anyị fụ okike maka ifi agwa ọkpalụ okike na-agwa anyị na igbo na-agwa anyị na ife niile bidoro na mbụ ife niile bidoro na mbụ onwero mbido onwero njedebe ife niile bụ ofu ka ọ bụ otu nge n'ime ife niile a n'ime mbụ a ka mbụ si wee nwee mgbawa mgbawa ka anyị nọzi n'ime taata. soso ofu adị o wee gbawa nke a ka m na-asị na ebe anyị si bịa eteka na ebe anyị si bịa eteka mana ebe anyị si bịa dị nso ebe ebe si dị nso o nwere ife kpatara o ji ka ebe anyị si bịa eteka mana ebe anyị si bịa dịkwa nso maka na anyị nwa bụ ife afọ anyị na-achọ ife niile afọ anyị na-achọ ma ya na-achị ya na Kristianiti, ma ya na-achị ya na judaism ma ya na-achị ya na islamism ma ya achị ya na buddhism ma ya na-achị ya na sikhism ma ya na-achị ya na zoroastrian etu ọbụla sokwa gị kpodo isi na chinye ọkpa enu ife niile afọ ị na-achọ n'oke enu bụ ebe a ka ọ dị ọnya bụ n'ebe anyị na-eje ete kama ebe anyị na-eje dị nso mana anyị ga-amalụ ụzọ esi eji ya ozi anyị na mbido bido na mmụọ na mmụọ ka anyị si wee bido na ya bụ ozi wee na-agbadata na-agbadata kịta anyị elutego n'ụwa anyị abanyego n'ụwa anyị abatago na ndụ na ndụ na ndụ igbo gwala anyị na okike bidolu n'izu n'izu izu n'izu ka okike ji agbawa ọnya bụ ife na-eme n'abalị anọ o ya ya ife na-eme n'abalị anọ igbo teghete ga-aghọta n'ebe anyị siri wee lụọ eteghete wee nọrọ n'ilikịta okike ọmụmụ ụwa gbawapụtala igbo site na mmụọ oge ọbụla ya na-ekwue oge ọbụla ya na-ekwue oge ọbụla ya na-ekwue oge ọbụla ya na-ekwue oge ọbụla ya na ekwe maka na ife anyị na-ekwu bụ etu a ka o si wee dị kpọmkwem kedu ife anyị ji akpọ ya igbo maka nọọ ndị mbụ mbụ mbụ mbụ ọ na mmụọ ka esi gbawapụta igbo wee pụta na mmadụ ya bụ ifugi na ife niile m na-akọkwa bụkwa ọ na-agakwa n'ife ndị akọkwala akọ ọ bịakwa ịkọwadakwa ife ndị akọkwala akọ na mbụ na mmụọ ka igbo si wee gbawapụta wee lute na mma ndụ mana mgbawa niile nọ n'abalị ịnọ n'abalị ịnọ n'izu n'izu onye na-agbawa gịnị na-agbawa mbụ na-agbawa gịnị bụ mbụ anị ụwa eke nwanyị ebe mụ na gị sipụta ebe igbo sipụta ebe ndị mbụ sipụta akpụrọfa na labụ onwero na labụ eji ekpu afa ọbụrọ nkịta ọbụrọ tang na chimpanzee ọbụrọ polar bear na na gorilla ọbụrọ ezi na na adaka ka eweta wee wepụta ndị a ndị a bụ mfu ndị si na ndị si n'okike wee gbawapụta ndị mbụ ama ama amasị amasị ebe sọ gị na akọ wee tụsọ gị na-eje sọọsọ onye igbo ghọtala ife a na-ekwu ma ife a na-ekwu nne ọmụmụ igbo nne mụlụ igbo nye amụlụ ife niile site na mgbawa na-agbawa n'izizi izizi na mgbawa nke mbụ na mgbawa nke mbụ mbido ndụ nke a bụ mgbawa mmalite igbo na ndụ ife ọ na-akọla anyị bụ na onwero isi mbido na onwero isi njedebe anị enwero isi mbido anị enwero isi njedebe okike enwero isi mbido okike enwero isi njedebe ụwa enwero isi mbido ụwa enwere osi njedebe etu a ka ụwa dị n'olu n'ofu bụla ofu ife niile dị n'ime onolu ife niile n'afịa onolu ife niile n'afọ wee nọdụ na ya bụ ofu na-eku ume na-eku ume na-eku ume na-eku ume na-eku ume ka nwaanyị dị ime ọ na ume ka nwaanyị dị ime onwero mbido onwero njedebe onwere ebe obido nwere ebe ojedebe. n'ime ka ife niile nọ ọ bụ ma anyanwụ ma kpakpando ma ọfịa ma mmiri ife niile na n'ime ndụ niile na n'ime ọgbadu ọgbadu ọgbaduu ọ na-eku ume ka nwaanyị dị ime ọ ka nwaanyị ime na-eme okike nke mbụ wee malite okike nke mbụ wee malite kedu ife bụ okike isi anya imi ọnụ aka ntị onu ife ndị a niile dị n'arụ fa niile ka anyị kpọrọ arụ mana anya bụ anya na-alụ ife ọ na-alụ imi bụ imi na-alụ ife ọ na-alụ o nwere onye kelee anya ka enye etu ọ ga-esi wee dị si na ọ ga-adị okilikili si na ọ ga-enwe oji si na ọ ga-enwe ọcha si na ife e ga-eji na-eme bụ iwe ọ na-efe anya ojidie oweli atụala ụbụlụ ụbụlụ akọwa ife ọ bụ ọ na ife anya na-alụ ga-adị iche dị iche n'ife imi na-alụ na imi ga adi etu a na ọma ndị ka anya na ọ ga-adị piololo piololo na ọ ga-enwe oghele na etu a ka ọ ga-adị wee na-ekute ikuku na ọnụ ga adi etu a ife a bụ okike ife a bụ okike na-eke ife dịbụ adị maka na ife dịbụ adị dịbụ adị ife dịbụ adị bụ mbụ ife dịbụ adị bụ mbụ bụ otu bụ nge bụ ụwa bụ nne anị bụ nne eke nwanyị n'olu ife niile ife niile nọ n'ime ọ bụrụ na anya amarọ na ọ bụ anya ọ bụrụ na ime mechiri na ntị mechi emechi fa niile ga-anọdụ n'ofu ama mfe ụzọ ama nnu ife ama nkwu okwu aka ama mmetụ ife aka ụkwụ ama nga njem ọnụ ama nnu nni ife niile anọ ofu tupu mgbawa wee pụtaba mgbawa nke mbụ na izu nke nke mbụ n'izu okike nke mbụ n'akụkọ nke ndị Igbo akụkọ a abụrụ nke nwa bekee akụkọ a abụrụ nke gwa gị na mbụ na chukwukelu nwoke kesịa nwoke nwoke na-akpaghalị na-akpaghalị na-akpaghalị o tinye ebe o etinye si ọmali fesa ọnya niile ọ na-akpaghalị nọkọtazịa ọsị anya kenye nwaanyị o wee jee weta umenyụ lara ụlọ melie na mkpịsị ngụ wee kee nwaanyị nke a bụ akụkọ ndị ọzọ nwata mala onwe onye igbo mala onwe gịnị ka anyị na-ezitela akụkọ ndị a niile maka na ndị igbo chee na dị n'iru mana ọdịnihu bidoro n'azụ onye mala ebe o si bido echiche ya wee gwa ife ọ na-alụ ọ ga-abụ mụ na gị mụpụta ụmụaka tata mụ na gị mụpụta ụmụaka bekee gwara anyị na afa bụ iru anyị mana anyị ma na afa bụ azụ anyị gịnị kpata afa ji bụla azụ anyị ka igbo sikwu na azụ bụ ike maka na ọfanwa ga-anọchi anya anyị mgbe anyị nwa gbakọtara azụ n'aba fa ga-abụ ụkọta azụ anyị ka anyị welu kịta wee gwafa ifefa ga-anwa ka anyị welu kịta meghee echiche fa meghee amamifefa ọ ga-abụ fa banye n'ụlọ akwụkwọ na-agụ akwụkwọ ka fa ghọta ifefa na-agụ ghọtamie na aghọtamie Faba banye ọlụ ka fa ghọta ifefa na-alụ ghọtamie na aghọtamie ka famalụ na ndụ fa niile ka famalụ na echiche fa niile ka famalụ na ije fa niile bụ gịnị ka ọ wee balụfa bala igbo etu a bụ etu ndị uwe ọbụla na-aga n'iru si aga n'iru nwere ụwa na-aga n'iru na-eche na ife niile m ga na-ekwu asụsụ niile m ga na-asụ echiche niile m ga na-eche ọlụ niile m ga na-alụ akwụkwọ niile m ga na-agụ na ife m na-emeli bụ ka ọ bala onye ọzọ gwa m obodo na ụwa na-aga n'iru ma nke abụla bụla echiche fa na ndụ niile na ndụ anyị niile na ife niile anyị ga-ama ama ife niile anyị ga-eme eme ife niile anyị ga-alụ alụ ife niile anyị ga-eje eje na ife ndị a niile na ike okike nyere anyị na ife anyị ga-eji eme mbido anyị na nkwụsị anyị bụ ime ka ọ wee baalụ ndị ọzọ ya bụ na ndụ anyị niile bụ ka ọ dịlụ ndị ọzọ mma onye bụ ozi anya a ọnya bụ na ọdịmma nke iru nke ụkọta azụ anyị ga-ebido kịta nwata mara onwe ya ka anyị ji na-enye okike nke igbo maka na onye mara okike nke nyanwa mgbe afọ ka ọ ga-ama ife dị mkpa ife dị ndị nke nyanwa mkpa nwa bekee kepụta friji nwa bekee kepụta ụgbọani nwa bekee kepụtara ife dị iche iche maka gịnị maka na ọ ghọtala ụwa ya ọ ghọtala ụwa ya ọ ghọtala ife dị mma n'ụwa ya ghọta ife dị nnukwu njọ n'ụwa ya site n'ebe okike kenyere ya ọ chọba ụzọ ọ ga-esi wee mee ka ọ dịrị ya mma ọ bụrụ ụzọ ọ ga-esi mee ka ọ dịlụ gị mma ọ bụrụ ụzọ ọ ga-esi mee ka ọ dịlụ igbo mma ị ga-ebu ụzọ chee ụzọ ọ ga-esi mee ka ọ dịlụ gị mma dịka etu ndị igbo si ekwu na gbaba nne gbaba nwa nne ga-ebu ụzọ tichapụ ọkụ nke ya wee chọba nwa maka gịnị ọ bụ nne ga-azọ nwa ọ bụ na nne azọrọ onwe ya na nwa na ya bụ na ọdịmma nke onye bụ mbido ọdịmma nke ụwa nke a mere igbo ga-eji wee mala akụkọ nke nyanwa malia malia mamie nya ime ime ọ ga-abịa ị na-enwe igbo anya n'anya ịfụ na anya mkpụrụ anya na-ezikọ amamife na echiche mmadụ maka na isi ana igbo wee jee fụ nwa bekee dị arọ na abụọ ọchịla anya ghanye n'anya ị na-enye ya anya owo ya anya na onwe ife ọma nke a bụ eziokwu nke a bụ eziokwu maka na ndụ a niile site na arọ na-abụ site na mgbe ebue n'afọ nne na nna bue n'afọ akwa eji kpụa emili nwoke eji kpụa nwere amamife na nghọta nke fanwa E wee mụpụta nwa mgbosi izizi o bula amamife nke wee na-aga ghọta ụwa fa ghọta echiche fa ọ bụrụ igbo ka ọ bụ ụzọ tinye n'iru na-echele igbo tupu o chebe nke fa ọ ghọtala ụwa fa ọfụma ọfụma wee welie na-aga etu a ka ọ ga-esi dị nwa igbo ya ka anyị ji wee na-eweta akịka a ka anyị si nakwanụ etu igbo si wee malite na etu nghọta okike na ndị igbo etu o si bido ndị mbụ na ndị egede kọkwalụ m nke ndị arab o deme kọkwalụ m nke ndị ndị dị mba dị iche iche o deme maka m na-ama nke ndị a niile kọkwalụ alụm nke m ka m a ma enyi n'ime makarịsịa lịa maka na a na-esi n'ụlọ adị mma pụta n'ezi ya bụ na etu a ka igbo si wee fụọ na nghọta nke ndị igbo na okike mmalite nke ndị mbụ tupu ndị anyị na-ege ntị alị n'ụwa na ndụ na ndụ nke mbụ na ndị malitelu ndụ ndị bụ ụzọ ndụ ndị bụ ụzọ fụ anwụ ka ọ walụ ndị bụ ụzọ malụ mgbọsị anwụ walụ ndị ga-akọlụ ga-etu mmalite anwụ si bido nke a bụ akụkọ fa ka anyị na-enye tata ọ sị n'ụwa nọ jụụ n'ime ka ife niile dị ono ndụ n'afọ ọ na-eku ume ọ na-eku ume ọ na-eku ume ọ na-eku ume olu oge o kuzuelu ogbawa mgbawa nke mbụ mgbawa nke mbụ na abalị anọ nke mbụ gbawapụtalụ ndụ ọgbawapụtara nwoke ọgbawapụtara nwaanyị ọgbawapụtara nwata ọgbawapụtara nwoke na-akpaghalị na-akpaghalị kpaghalị kata si he n'ike agụgụ ya si biko si nye nwaanyị ewee tinye n'ụlọ ọgbawapụta mba ife izizi ọgbawapụta bụ ndụ maka na dunụwa ọ ọnụ na mmụọ mmụọ ga-apụta ife mmụọ ga eyi ọgọdọ pụta ife anyị wee n'anya anyị wee fụ ndụ anyị wee malụ ndụ ife nke a na-akọwa bụ na anyị nọ na mbido anyị nọ na mbido mana anyị nọ n'ofu n'ime okike okike bụ anyị n'ime mana anyị amara ọnwa anyị anyị amara echiche nke anyị maka na ọ kara gbawa mana mgbe ọ gbawalụ ọ gbawapụta ndụ consciousness ọ gbawapụta consciousness ndụ nke mania dị ndụ consciousness that is our uh, conscious of being conscious consciousness that is conscious of being conscious ndụ dị ndụ nke nwanne ya dị ndụ wee na-anyafụ okike nke a bụ n'izu nke mbụ n'izu nke mbụ ọ gbawapụtalụ ndụ gbawapụtakwanụ anya mmụọ ịnọ nne m igwe gwalụmagwa nna m igwe gwalụmagwa si m na ite alụsị ife ga-eme na abalị nne m igwe gwalụmagwa nna m igwe gwalụmagwa si m na ite alụsị ife ga-eme na ooya ya ife emego na aba ife emego na aba ife emego na ife emego na ndụ ọgbawapụta anya mmụọ ịnọ anya mmụọ ịnọ nke a bụ na emeela n'abalị anọ nke a bụ mmalite okike nke a bụ mmalite okike sọọsọ ife na-abụ ka akpọrọ afa kịta ndụ na anya mmụọ kedu ka ife ndị ọzọ niile sizi wee pụta nke a bụ nke unu ga-echelụ izu na-abịa ka unu ga-anụ izu na-abịa ka anyị ga-abanye na mgbasasị mgbasasị ife niile maka na ndụ amụpụtago anya mmụọ ịnọ anya mmụọ ịnọ ọnụnwa n'izu na-abịanụ ka anyị ga-ebidozi ebe nyawa bụ okike eze chita oke eze oke eze nkechi oke etu o si wee bidozie wee na-agbawa abalị na ọbụla abalị na ọbụla abalị ụwa wee bụli ife anyị ma ụwa wee ife anyị ife ndị a niile dị mkpa na anyị ga-amụ ya maka na anyị malị ya anyị abụrụ ndị na-ekepụta ife ndị igbo bụ ndị chi nyere onyinye okike ikepụta ife ya bụ na ọ bụrụ ọsọ ọsọ ndị igbo ka ọ ala ụlọ ịmata ife etufa si malite ndụ ụwa na-eche ndị igbo ụwa na-eche igbo ịmalite ndụ fa ụwa na-eche igbo ịmalite ndụfa dịka ofu nwoke si kwuo sị na in biafra africa died ụwa na-eche igbo ịmalite ndụfa maka na ọ nwere ife anyị kwesịrị inye igbo ụwa maka na ụwa anyị na-ekwu obu gịnị mmalite anyị nwa anyị bụ na-abụ ndị bido n'isi mbido na mbụ ebe na-enwere isi bido onwere isi njedebe so anyị afụgo ka ife si mee n'abalị anọ anyị afụgo ka ya bụ okike si malite anyị afụgo na mmalite okike ebe o bidoro na o nwere onye bụ ọrụ abụ bụ ịchịnya bụ oke. eze chitọọkị o nwere ọlụ ọ ga-alụ anyị banye n'izu na-abịa anyị ebidozie fụ ka anya bụ eze chitọọkị si wee na-ekewapụta kedu ife anya mmụọ n'ọnụnwa mesizi alụbụrụ kedu ife fa bụ ọlụfa kedu ọlụfa na-alụ kedu ọlụfa na-alụ na ndụ mụ na gị kedu ọlụfa na-alụ na ndụ ụwa ekene ọma na ụmụnne m ya dịkwala unu mma kịta anyị abatago na ndụ anyị ga-esizi na ndụ wee ghọtaba ife dị iche iche ife niile anyị na-afụ anya ma ugwu ma mmiri ma nkwụ fa niile ma anyị nwa bụ mma ndụ mana ife anyị ma bụ na anyị nọ na mbido na anyị enwerọkwanụ njedebe anyị enwerọkwanụ njedebe ekene ọnwa na ụmụnne m ya adịkwala unu mma ka anyị rapụkwa ya etu a n'izu na-abịanụ anyị abanyekwa wee na-egbulisi ụwa nke mụ na unu ụwa nke anyị ka emesịkwanụ ka na ụmụnne m ya dịkwala anyị mma tata ise